Eh, chief Senator American Igbo, the former, former national chairman of a great party, the All Progressive the line. Yes, I'm a APTI, former member of the Senate, the Red Chamber of the Federal Republic of Nigeria, and represented the two people of uh, the Senate. How many? Oh, Nekayana Idagoro. ẹni ìdá àdùn ní exchange mi. Amadike Amadike ìrẹ́jì ẹ̀ka ego ìrora agulẹ̀ mgbe itelu eh, national conference ọnụghị dakọtala ụda ụwa ndị awụsa ma ha tinye oyi n'ire mana egwu adịrị egwu anapụ atụ afọ obulu ụzọ ịnọ na senate enu gị na-ada just just for the cause of ndị Igbo idagụlụ ekele gị ka nlute nso na mmadụ na ige yarakwa mbụ n'ọnụ ibennọ ibennọ ide ya rigoro mma nke n'imo ka m Come nso ọ bụla etu a ka ime na ihe a karịa nsogbu adụrụ Emma. Mam, ibo kuma ɛni jɛ ife na mana ɛna alum na mene hyɛ ma mma yɛ tu azɔ yɛ tukɛ ɛ nene no comrade temple mu asikɛ bɛtɛ. Thank you. Thank you. lẹ́yìn ẹ̀kọ́ náà bàtà ọ̀gbẹ́ bẹ̀rẹ̀ jẹ ọgbẹ́ bẹ̀rẹ̀ bẹ̀rẹ̀ jẹ lórí pàṣẹ náà ni bẹ́ẹ̀ ló kí bẹ́ẹ̀ òbí lọ́rọ́ kọmíṣánná lókè gọ́ọ̀mẹ̀ntì àti bẹ́ẹ̀ bẹ̀rẹ̀ aláwọ̀ tó gọ́ọ̀mẹ̀ntì. Ọmọdé kẹ́ ọmọdé kẹ́ ọmọdé kẹ́. Agora que eu digo. soprano ana abia amarike ndi igbo amarike amarike igbo ni amarike amarike ndi igbo ụkwọ ụkwọ makpalacha amarike ndị igbo nchakabasi kafu amarike

嗯。 Thank you.

Thank you. State, the Chief Honorable John Bokoya. Ngwa jabenu, jabenu ebe gọvanọ nọ ka o mee ka esi shirika ba particularly PTP da who remain kind of mafia ndị ife m ga to save time will be generalized so kwụsị share na go for onye uh, uh, it applies to everybody you know uh, everybody ọ dị ka igwe agụbago ya agụ ọnwa ọnwa ịgba ya The, uh, all the communities know here, it's always a thing of pleasure to hand over certificates to the Igwe's uh, properly uh, recognized and selected by their people, and that's what has happened here. I'm aware of, uh, in one or two of the communities, some uh, rich people there try to, to uh, alter what the Constitution said and to change the cause of justice. And I'm always on the path of justice. I don't do things uh, because you are rich or because you are poor or anything, you know. So I'm very happy to be presenting this certificate of recognition to the traditional ruler of uh, the new traditional ruler of Achala. Uh, incidentally, I heard that no Mwangulangokebo. Uh, your father was a distinguished fellow, both in NMPC and uh, many other things you did in life. And I suspect that you're going to do the same to your community and Anambra at large. So it is my pleasure. I, Chief Sir Willie Obiano, Executive Governor of Anambra State, by virtue of the powers conferred on me by Section 7 of the Traditional Rulers Law of 2007 as amended, fully satisfied that you, His Royal Highness Igwe Ostat Ademama. Stanley Nwokedi, Utoko Achala, Okanot, local government area. Having been duly selected and uh, presented to me by your people under the community town uh, laws and in accordance with the customary law and usages of town and community and provisions of sections 4, 5, and 6 of the traditional rulers law of 2007 as amended, do hereby Certified that you have accordingly been recognized by me as the traditional ruler of Achala. This day, I signed him certificate on the 28th of February 2021. Congratulations. Hmm. Tony Otoko Neze. Otoko Neze Katala. ekutia nyɔnfɛn mu atala ekoliko. ono ono ono fuma ono ono fuma. o bɛ jɛ nɔ n'a ye. society. You know, so kukita nnukwu niile abụrụ okwu ife ka na-agwa ndị niile na-esatifikeeti tata ndị ọbụla niile ọrụ unu bụ ịkpụkọta mmadụ ncha unukwuru ofu you know and try and use the youth a lot it will help you solve a lot of problems don't uh, think that they don't know what they're doing on this note i will now give the certificate of recognition I, Chief Sir Winnie Obiano, Deputy Governor of Anambra State of Nigeria, by virtue of the powers conferred on me by Section 7 of Traditional Rulers Law 20, uh, 2007 as amended, being fully satisfied that your, you, His Royal Highness, Igwe Rufus, Ogochukwu, Duba, Iloduba, Ugochukwu Duba. Eze Ohanyelu, the second of Agulesibo and Ocha local government area, having been duly presented to me and in accordance with the uh, Community and Town Unions Law, Section 456, of, uh, you know, as amended, do hereby certify that you have been duly recognized as the Igwe of Agulesibo. And I sign this. Uh, I signed this certificate 1st of March 2021 to the glory of God. Hmm. people. St. Gregory the Great and uh, fellow Chartered Institute of Accountants of Nigeria. Akpọ Kuwait Global, Akanaki Anambra State. Ana m ekele gị na I've had aba adala ụda ka m na-etule taa. Your Majesty Igwe Alfred Emeka Achebe, CFR, Bill Foundation and uh, chairman of Anambra State Traditional Rulers Council. I'm a Canadian. The Honorable Commissioner for Local Government and Children's Matters, by His Grace General, uh, President General of ASATU, Mr. Titus uh, Akudo, uh, Ebeji Buagu, Lezio, Ọ̀gá Adelemma. Uh, Nkwájú Ukpere Ọ̀rọ̀ Ukwu, DG campaign organization nọ ọla igo ka ọ kwe ya n'igo onye bụzi chairman ọhaneze Anambra steeti eh? ọ ga-adịrị mma um, your majesties ndị igwe na-anọ enye n'otiti steeti taa igwe ogbunka ọ ga-adịrị mma igwe owele ọ ga-adịrị mma eze ọha nyelụ tu nke a ụzọ Igbo ọ ga-adịrị mma ntoko na eze na achara ọ ga-adịrị gị mma dele ndị niile so unu wee bịa sogburu unu wee bịa enye anya ọ ga-afụ na mmadụ juru ebe a iji gosipụta your uh, excellency na taa nnukwu ụbọchị ọ bụ ọ na-abụ dịka eze amụsụ si aka na ebe ji abụ onye ahụ igwe azọrọ ya azọ n'obodo niile ụbụrụ obodo anaghị azụ ya mana ebe dị mkpa bụ ndị ka n'ọnụ ọgụ etu esi eme ya ọ mmadụ maka na ndị karịrị n'ọnụ ọgụ wepụtara mmadụ onye bụ demokrasi ọrịa eh, elekwu anya ka esi bịa tata ịya ahụ eh, na-abịa n'ikem n'ikem ana m ekele his excellency maka eze ọha nyere nke a guzigbo igwe nke m anyị nwebere igwe eri 2008 igwe anyị nwụrụ a na-eme ka aga n'iru ndị ndị pere mpe ajụ emegide ya eme ya gọọmenti kwurusie ike ka amaka ibe na-eme na-abịa kwụrụ agụa ya agụa onye obodo chọrọ wee see n'elu ọ ga edupụtara ebe a taa ndị anya monowe abụzi igbo so ebe na ndị ichie ndị kabinet igwe igwe nke nwụrụ anwụ anọcha ebe a ya bụ na etu m si ekwu ka a ga-esi mee onye na-ya yọrọ ndị ekweta ma ndị dara ndị enweghị na nri ka ha nyadịsị na ha dara ada ndị enweta mmeri tụyọọ ha ka ha soro maka igwe ọrụ gara igwe mmadụ niile nke ọzọ bụ na gọọmenti anyị abịa na arụ ọrụ na Anambra steeti ọ bụrụ onye moto efuo moto meyere efu maka na pati ya nwa na-akpa m ga-achọga Anambra steeti mma anyị achọga Anambra steeti mma a dụrụ n'aka Obi gbagoro obodo a akpọgo wee bịa ọkụ bịa o ebe adọrọ na ya kịta ya na oge ọ ghara alitu nnukwu ụgbọelu nke ọ na-alụ o nwere ebe ya ada n'ebe ahụ na Anambra steeti a ya akwa ebe ofu onye nwere ike ịrụ na eight years ọrụ talibe niile a na-agụsị wee werekwa airport international airport nke sọrọ na nke kacha n'ụwa niile wee kpọrọ anyị aka ya bụ na ibe ụnụ kwuru ndị igwe ka ndị niile nyere akwụkwọ na-eru eru gọọmenti isi ọ baghị uru ije gọbaba ya maka onye tụfuo nke oji atụtụrụ obodo anaghị akwado gọọmenti na-achịrị achọ ka ha nwee mmepe achọ ka ọganihu gara ụnụ ga na-eso gọọmenti maka gọọmenti na-achị obodo dị ihe niile akụkọ kpọpụtara ya na-anwụ ebe a nye satifiketi otu esi nyecha ya ụnụ o nwere isi enye n'ụlọ obodo dị iche iche ọ matị aka si ya ga-enye maka na ụnụ etu esi wee nyochaa ụnụ n'ọrụ ka ndị obodo ụnụ chọrọ ndị chọrọ ụnụ ka ndị achọghị ụnụ ndị SSS skrin ndị a niile ebe a SS eh, eh, Department of State Security Service skrin DSS kwa skrin ndị niile a ebe a papas ya ndị pasịtịrị ebe ọchụkwụ ya achụtụ unu akpọkọ dị wepụcha signecha a signecha a eburugo unu jebe unu na-eje nwere ozi ihe ọzọ na-arụgo igwe unu eruere igwe isi na unu eruere gọvanọ isi ọkpọ unu kwuru n'azịa maka unu chief security officers of their communities gọvanọ ga na-akpọ unu and ojiro sekuriti egwu egwu ụnụ na-arabụ ụnụ ndị ori ya na nsogbu ezukọta na bụ ụnụ ọ naghị mkpa gị mana iso ezu maka na o nweghị igwe amaghị ndị dị njọ n'obodo ya igwe ọbụla pụtara si na ya amaghị ndị dị njọ n'obodo ya ịma na igwe ha kwụsịrị ịbụ igwe na ọmaghị ndị ọ na-achị ọrụ ga-eso na-agba ama na ndị a ọbụgoro na ọla ehe ekwu okwu igbo ofere ejigide onye ama so a ka eji eme iba ka eji enyocha ndị ya kwado gọọmenti n'ọgbọ na-alụ anyị nwewụzi ndị gbadabara n'ụbọchị kịta akpọkọ anụ ekele gị n'afọ obodo na-anọ ọnụnwa ndị nye satifiketi o oh, nwebe ebe a na-ada kpọkọkpọkọ atịrịketị i nyere ga-emezie mbeke n'ọnụ wee na-ekwu maka ọ satịfiketị a bụ ihe eji aga ọ gọvanọ pawa anyị tinyere na inyegoro ya pawa ha gị igwe wee na-asị na ọ ga-adịrị mma wee na-asị ndị ogbu nka ndị achara ndị agụzụ igbo ndị owere biko nolotekwa na anyị agwara m ka m na-eme vote of thanks dịka mbụ fọma national chairman abga oge igwe achọrọ abụghị m na-ekwu okwu ọ sị na ntiri ụkwụ ebe a tie ụkwụ ebe a ụfọdụ na-eche na mgbara ngara nweghị ebe nkwụ ọ bụ ihe ọ na-akọwa ibe okwu na na nọ na gọọmenti maka igwe ebe oche nọ de na anyị nwekwara igwe ndị igwe ndị agụziboro na ebe niile na ya na gọọmenti na ọ na-agụzi otu igwe onye ngara na-aba ahụ mgbalụ ụnụ ghọtara ihe o kwuru <laughs> so ana m asị ụnụ ka ọ dịala anyị mma ka udo akpọkọta na Anambra steeti ka ọ dịrị gara ndị igwe ebe a na-akwado gọọmenti anyị ọ ga-adịrị ụnụ mma ọ ga-adịrị ụnụ mma ọ ga-adịrị ụnụ mma ndị hausa anyị esiri ike ekele mmadụ niile onye na-akwa inye ri ime ee eh, ọ na-eri ime tata ee eh, ya kụrụ ekwe ka ndị esonobịa bata begirie nri maka na arụ asị na mmadụ mkpụrụ onye ga-abịa ndị na-eche n'ụlọ na-echekwa akụrịgba na-abata emepe geeti onye ọ nabatabeghị gba azụ maka ọtata ka eji nyewe elu na-esu echi ibe ga-eflo nkwụ ga-eflo nri ga-eflo ekele m ụlọ ọ ga-adịla anyị niile ma n'aba Jizọs ndewo m Igbo bụ of women. Ladies and gentlemen, shall we all rise? Kọ́nà èdè náà tiẹ̀ ká É náà tó. Ẹ̀mí wọ́n bànà nù. Kẹ́lẹ́ nù ndí egwu nwa nù dìbì, ètò nù ndìbì. Ndí egwu ètò nù ndìbì.